AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị ka onye nwe m nọnyere gị Ịpụrụ ibido ọzọ Ịpụrụ ibido ọzọ bụ isiokwu anyị n'ụbọchị taa Richard Nixon na-ekwu okwu ya sị na nke gị agwụsịghị mgbe ị zutere mkpọchi iru kama nke gị gwụsịrị mgbe ịsị agaghị m emekwa ihe a ọzọ agaghị m emekwa ya ọzọ ọ bụ gịnị kpatara isiokwu nke ụbọchị taa n'ọtụtụ afọ ndị gara aga ọ dị mgbe ndị obodo France gara ngagharị nke iwe gbasara ịgbanwe ọchịchị n'ala ha ma mgbe ihe ndị a gasịrị Thomas Carlyle bụ onye wepụtara ohere ide akụkọ n'usoro otu ihe ndị a si wee mee mgbe o dechara akụkọ a wepụta ya otu ọ dabara ya n'obi nke were ya ọkpụrụkpụ afọ abụọ iji mee nyocha ndị kwesịrị ekwesị tutu ya enwe ike dechaa akwụkwọ a ya were akwụkwọ a nke o dere nye onye agbata obi ya a na-akpọ John Stuart Mill si ya biko enyi m gụgharịara m akwụkwọ a mata ma usoro ejide ihe a ọ dabakwara Jọn nara akwụkwọ a ma mgbe ụbọchị ole na ole gasịrị mgbe Thomas na-ele anya ka eweghachi akwụkwọ mara ebe o kwesịrị ịhazi ihe ụfọdụ dị ka nchọpụta nke onye gụgharịrị akwụkwọ si wee dị emee ka ọ mata sị na nwa na-agara mil ozi ewerela akwụkwọ ahụ nke o dere were menye ọkụ n'usuekwu gị onye mụ na ya na-atụgharị uche ị hụọla ọnọdụ dị otu a mbụ otu eji ihe kpọrọ ihe nke mmadụ aghọ m nke a na-amaghị otu o si bịa si bịala ikike nke mmadụ na echiche nke mmadụ na ọlụwa nke were mmadụ afọ abụọ iji wepụta ya n'ọnọdụ nke ahụrụ ya mgbe ahụ nke mere ka kalil wee iwe dị ukwuu baa mba niile o kwesịrị ịba zọọ njem iwe ya ọtụtụ ụbọchị nke ka nke bụ na o kpebiri sị na ya enwe ike ịlaghachi n'ide akwụkwọ ahụ ọzọ ma ị na-ata ya ụta otu ọlụ aka mmadụ mbọ niile nke mmadụ gbara afọ abụọ n'otu ntabi anya ghọrọ ntụ ihe kpebie sị na ọ gaghị edekwa akwụkwọ ahụ ọzọ ọ bụ gịnị mere ma otu ụbọchị ka nwoke a a na-akpọ kalil nọ n'ụlọ ya na-ezu ike ihe elepụ anya site n'ebe a ikuku na-esi abata n'ụlọ anyị ka o lepụrụ anya ya hụ otu nwoke onye na-arụ ụlọ ka nwoke a ji ngwa ọrụ ya na-arụzi ọbụna mbụ ụlọ nke nkume dara ada mgbe kalil ji na-ele nwoke anya ya hụ na ihe nwoke a na-eme bụ ọrụ nke chọrọ ntachi obi na ọ bụghị ọrụ ekwesịrị ịrụ ngwa ngwa na ọ bụ ọrụ ị ga-arụ were nka were ntachi obi wee soo ya mgbe o ji lekọta ihe a hụ na mbụ ụlọ ahụ dara ada na ha ebilite ọzọ mgbe abalị ole na ole gasịrị ya hụ na ihe aghọọla mbụ ụlọ ọhụụ ya sị m mm-hmm. na ntachi obi nwere ike ịlụpụta ezi ihe kebụ na ọ dị mkpa na mmadụ kwesịrị ihe ọ bụla nke ọ na-eme nke lara n'iyi ibido ọzọ lee anya mgbe gara aga ọ dị onye na-ekwu okwu ya sị ahụ na ọdịda na nke mbụ dịka a ga-asị na ebe ahụ ka ụwa gwụsịrị ihe kachasị njọ nke pụrụ ịdaba n'ọnọdụ mmadụ abụghị ọnwụ kama ọ bụ mgbe onye ahụ dị ndụ bụrụ onye na-enwekwaghị olileanya nke dị ndụ ọzọ gị onye mụ na ya na-atụgharị uche n'ihi na ọ dị mgbe ihe ga-eme mmadụ onye ahụ lechaa ya anya cheche echiche ọ dị ebe ọ nwetara ndabere ihe niile bụ echiche ọma nke onye ahụ na-eche kemgbe ọ pụrụ ndụ abụrụ ihe wụrụ n'ala onye dị otu a n'ezie bụ onye na-enwekwaghị olileanya ya eche na ọ bụ nga ahụ ka ụwa biri amaghị m ihe gị onwe gị gabigaworo na ndụ ma ihe m na-achọ ime ka anyị mata bụ na ọ naghị adị mfe mmadụ izute mkpọchi iru ụfọdụ n'ihi na ọ dị mgbe ihe ndị a na-adaba ọ naghị ekwu obubu ma otu ọ bụla o si dị ka anyị mata na ọ dị ebe anyị kwesịrị ịgbaga ọ dị onye anyị kwesịrị ịgbakụrụ rịọ amara rịọ ikike nke na-ewugharị olileanya anyị so ihe ndị na-eche anyị ru n'ụzọ dị otu a n'ezie jehova agaghị ekwe ka anyị bụrụ ndị ga-ebi ndụ na-enweghị olileanya ka anyị bụrụ ndị ga-etinye onwe anyị na mmerụ ahụ n'ihi na anyị zutere mkpọcha iru kama anyị pụrụ isi n'ọnọdụ dị ka nke a bụrụ ndị ewuliri elu n'echiche bụrụ ndị ewuliri elu na mmụta bụkwara ndị e nwere ike inye ndị ọzọ ndụmọdụ mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a ana asị ka Chineke gọzie gị ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at yahoo com awrnigeria at yahoo com ma ọ bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke a ọ ga-ewuli mmụọ anyị ọtụrụ tụrụ ọzọ ka mgbe wee gbara niile sitere n'ogige ọtụrụ ka ọ ghaghị mbido tegwa ụzọ mwekwara na n'ogige atara ka agaghị m idutekwa ndị ahụ ha atụrụ otu onye ọzụzụ atụrụ otu onye ọzụzụ atụrụ otu onye ọzụzụ atụrụ atụrụ ọzọ ka m hụkwara dị na site n'ogige nka otu igwe atụrụ ka otu onye ọzụzụ atụrụ atụrụ ọzọ ka m nwekwara dị na site n'ogige nka otu igwe atụrụ ka otu onye ọzụzụ atụrụ atụrụ ọzọ ka m nwekwara dị na site n'ogige nka igwe atụrụ otu onye ọzụzụ atụrụ otu igwe atụrụ otu ọzụzụ atụrụ otu igwe atụrụ otu onye ọzụzụ atụrụ atụrụ ọzọ ka na n'ogige atụrụ ga ọ ndị

ndị Seventh Day Adventist Church Choir ụmụọka ya unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka mara na ịhụnanya ya bara unu baa ezinụlọ unu n'aha Jizọs amen unu emeela ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ọma na-ege anyị ntị ndewono anyị ga-egwere ihe ọgụ nke akwụkwọ nsọ na akwụkwọ jenesis isi iri abụọ na abụọ amaokwu itoolu ọ na-asị otu a ha bịaruo ebe ahụ nke chineke sịrị yara ije ebraham wee wue ebe nchụ aja n'ebe ahụ doo nkụ ahụ n'usoro kee isak bụ nwaanyị ya nwoke agbụ tụkwasị ya n'elu ebe ịchụ aja n'elu nku ka anyị mechie anya Chineke anyị imeela kwue n'ime m ka m ndị anyị na mma n'aha Jizọs bụ onye nwaanyị amen isiokwu anyị n'oge awa nse Chineke anyị ga-arọpụta Chineke anyị ga-arọpụta ụbọchị taa anyị mbụ ndị ndị chọsi ihe n'aka Chineke anyị dịkwa ịchọsi ihe n'aka mmadụ ka ị na-achọsi ihe n'aka Chineke ikwere na Chineke ga-arọpụta tutu m agawa n'akwụkwọ nsọ achọrọ m ime ka marasị na ndụ anyị ndị bilu ụbọchị taa ladị onye ndị ilekalata ya ada onye ha anyị na-emetụ n'obi ada onye hụrụ anyị n'anya ebere ya adịghị ịma atụ anyị na-ekele chineke n'ihi na ọbịa mbụ niile eji eme ha nle eji ya ekwe omume ya ekwe omume n'ụbọchị taa adị nde njisiri ihe aka ike ma ajụjụ m na-ajụ dịka ị na n'olu mbụ ọ bụ gịnị ka iji siri aka ike ọ bụ ndụ gị ka ọ bụ ezinụlọ gị tọba ebe na-arụ ọrụ makwa n'ihe iji na-agwa achịcha achọrọ m ịkpọrọ akọla uche gaa na-adị otu nwoke onye na-anọla ọtụtụ afọ nke na-ejikwa atụ egwu ke Chineke ọtụtụ afọ nọ n'ọla mbụ nọ na-achọsi nwa ike ma Chineke nkwere ya nkwa na ya ngaji inye ya nwa ma mgbe ọ nọ na-eche ka Chineke mezuo nkwa ya o mere ihe dịka mmadụ ịhụ si na o nwetara nwa ga-anọchi anya ya onye na-eji akpọ Ishmael onye m na-akọrọ gị akụkọ ya n'oge awa mbụ nwanne anyị nwoke onye na-eji akpọ Abraham ma Chineke m gwara ya na Ismael abụ nwa nke o kwere na nkwa na ọ ga-achụpụ ya ma mgbe o mere nke a anyị hụkwara na nkwa Chineke mbịarabịa emezue n'elu isi nwa nwoke nwa ya nwoke onye na-eji akpọ Abraham anyị hụrụ sị ọtụtụ afọ m gasịrị ma Abraham mụtara nwa onye na-eji akpọ Isaac ọ hụkwara isak n'anya dịka Chineke m hụrụ anyị n'anya onye m ji na-ajụ gị gịnị mbụ ihe ị hụrụ n'anya gịnị mbụ ihe ijisiri aka ike Ebraham kwesịrị ijisi Aịzik aka ike n'ihi na ọ bụ otu mkpụrụ nwa nke o nwere nke ọ mụkwara n'agadi ma ọ dị otu mkpụrụ ihe mmerenu mbụ na Chineke bịara ebe nwale okwukwe Ebraham ọ sị Ebraham ma o gwere naanị nwa ya isak were chụọrọ ya àjà ma chi ụtụtụ mma bụọ Abraham akpọ ndị odibo ya ya ebute nkụ ya ebutakwa ihe na eje eji achụ àjà ma ada otu mkpụrụ ihe ọ hapụrụ ma isak nchetara ya mgbe oge doro ọ kpọkwara isak si ya ma ọ bịa ka ha gaa kpere Chineke ama m ụzọ iji na-ekpere Chineke ma ị na-ekpere ya n'obi dị ọcha ma ọkwanị niile ekpere ya n'aghụghọ ebraham bụ onye nna ekpere chineke n'obi dị ọcha laa ihe ọbụla chineke nsị ya mee ọ gaji ime ma ọ bụrụ n'ụbọchị anyị taa onye n'ime anyị nga eji otu mkpụrụ nwa ọ mụtara na nka were chụọra chineke aja ma ndị ebraham mbụ na ihe ọbụla chineke nsị ya mee ihe ahụ ka ọ na-eme ma mgbachi bọrọ anyị hụrụ nsị na mgbe ha malitere na-eje n'ebe anyị gwere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ na ha duru otu ebe Ebreham abịa-elepụ anya na-ele anya na-ahụ ebe a Chineke nsị ma o gwere otu mkpụrụ nwa ọ mụrụ gwere chụọrọ ya àjà ma ọ kpọrọ ndị odibo ya sị ma ha nọ n'ebe a ka ha na Aịzik nwee ike gaa chụọra Chineke àjà ma otu mkpụrụ ihe mere mbụ na o bu nko nye Aịzik ya egweta ihe ndị ọzọ enwere ike iji mee ọkụ enwuo ma Aịzik mgbe o so nna ya na-aga na-ahụkwa ihe nna ya na-eme n'ije ozi ọ matara na eji eji atụrụ achụ àjà ma mgbe ha dịtara ego ịchụ àjà Isaac njụrụ nna ya olee nwa atụrụ eji achụ àjà n'ihi na Isaac matara laadị ihe na-aja ha gị onwe gị nọ na-agagharị n'ụbọchị taa ịkọtakwarịla ma dị ihe furu si n'ime ndụ gị ọtụtụ ihe furu si n'ndụ ndị mmadụ n'ihi na ọ bụrụ na ị nweghị Jizọs Kraịst dịka onye nwe na onye nzọpụta ọtụtụ ihe mfuru ị ihe ihe nụ n'ime ndụ gị n'ihi na nkọtara nkọtarasị n'eziokwu na ha eji nwa atụrụ eji achụ àjà na ngwa ngwa Abraham gara n'ịgwa ya okwu sị na okwukwe na Chineke gaje imere onwe ya aha na ọgaje ịrọpụta nwa atụrụ eji achụ àjà ma mgbe o duru n'ebe a na-achụ àjà Ebreham bịara bee dozie nkụ dozie ihe dum a na-eji achụ àjà ma otu mkpụrụ ihe na-ịghaghị ịhụ mmanụ ịba a mbụ na mgbe o doro mgbe ọ na-achọ nwa atụrụ eji achụ àjà Lo jijere Isak nwa ya ma ihe Isak mere mbụ Lo ji aka ya si nna m lekwa m gbuo n'ihi na Isak nwere ume ịkwada Ebreham n'ihi na Ebreham akaala nka Isak nji aka ya nye si onwe ya si Chineke maọbụ nna ya ebraham mee ihe na-atọ gị ụtọ n'ụbọchị taa ihe jizọs kraịst na-arịọ n'aka ya ga-eme m ga-atọ ya ụtọ mbụ dị ka isak nji aka ya nyechasịa nna ya ọ bịafe bịa lụwa ọgụ nna ya bịafe obi mee ya n'ike maọbụ ịbịa ha na-alụ ọgụ ya enwee ike si ka ya were isak were chụọ aja. isak nji aka ya nyechasịa nna ya si na o were ya chụọ aja. n'ụbọchị taa ihe ị ga-eme ga-atọ chineke ụtọ tọọkwa jizọs kraịst onye na-anwụ ọlụ ọnwụ n'elu obe n'ihi mmehie mụ na gị mbụ na ịgaji iji aka gị ndị were nyechasị onwe gị si chineke were m were mee ihe ndị gị mma n'ihi na ọ bụ ihe isak mere ọ sị nna ya ebreham were m were mee ihe dị mma ọ bụ mmiri enu mgbe ọ na-achọ inye onwe ya nye ebreham ọ gụwara uri nke si were m mee ihe dị m mma mere m mee ihe dị m mma mgbe ọ nọ na-agụrụ ya nna ya nụrụ olu ya n'obi ndị umeala ya si na ya ngaje iji isak achụ àjà anyị hụrụ sị na okere isak eriri were ya tụkwasị na nkụ ma ọ paliri aka ka o nwee ike gbuo isak nwa ya ma chineke nsị mkpọrọ ya oku ya abraham biko lee nwa atụrụ eji achụrụ m àjà Obi ntọrọ Ebreham ụtọ, na ngwa ngwa Ebreham bịara bịa tọpụ isak gwee ike were nwa atụrụ chụọra Chineke aja n'ụbọchị taa achọrọ m ime ka ị marasị na onye anyị na-eme ngwa ịbịa mgbe ọ na-eme ngwa ịbịa ụgwọ ọlụ ya ndị n'aka ya inyeghachi onye ọbụla dịka ọlụ ya si dị dịka onye achịrị Ebreham dịka ọ hụrụ okwukwe ya inyeghachi ya nwa atụrụ eji atụrụ ya àjà otu ala ọ gaji nyeghachi ka ha bụ ihe niile ị na-achọ n'ụbọchị taa kọrọ na okwukwe ka ị na-azụ ahịa ka ị na-agagharị n'ụbọchị taa naanị olu m n'ọnọ gị niile kpọkwue chineke were ndụ nyechasịa chineke na chineke nga ịrọpụtara ka ha na-abụ ihe niile ị na-achọ n'aha jizọs kraịst bụ onyenwe anyị amen chineke anyị imeela dịka ịrọpụtara nwa atụrụ eji achụ àjà nye oru gị nwoke abraham n'ime ọnọdụ anyị niile ka anyị na-akọrọ n'okwukwe n'ụbọchị taa na ị ga-arụpụtara anyị ihe dum biko nna gawa n'ihu ịrụpụtara anyị ihe dum anyị rịọrọ gị n'aha Jizọs Kraịst bụ onye nwe ọtụtụ isi n'ọkpọ mkpọpụta ekele ọma na otito ọma aka anyị na-enye chineke onye kere eluigwe n'ụwa na ndụ onye mgbasa ozi alaribe godwin chiwendụ imeela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị mbụ ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs anyị jikwa otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma ma ndị kwupụtara anyị okwu nke ahụike n'ụbọchị taa anyị na-arịọ ka udo na amara chineke nọnyere mmadụ niile n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke chia n'ime ezinụlọ anyị n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!